iji wee mee ka otu ahụ jikọrọ ndị gụsịrị akwụkwọ n'ụlọ mmụta dị elu dịgasị iche iche bụrụ nke ga na-arụ ọnụ ka ndị otu a na mahadum chukwuemeka egwu ojukwu ji wee chịkọba ọgbakọ nkụzi were otu ụbọchị nke isiokwu ya bụ nlachieta azụ nke ugo bụ oke mmemme ebe a nọ wee kọwasịa ihe dịgasị iche iche nakwa ịgbanwe mmụọ ndị a gụsịrị akwụkwọ n'ụlọ mmụta dị elu iji mee ka ha ghọta mkpa ọ dị ịlachieta azụ n'ụlọ mmụta a wee tụnyebe otu nke ha maka uto na ọganiru ya ndị dum gụsịrị akwụkwọ na ya bụ ụlọ mmụta mahadum chukwuemeka ọdụmegwu chukwu ma ndị nwoke ma ndị nwaanyị bụ ndị eji ugo chara acha wee mara kakwin anịgba ọgụ kọchapụrụ gị akụkọ a prezidenti nke otu alumni ahụ bụ dọkịta dubem ọgụ egbu n'okwu nnabata ya kọwara mahadum chukwuemeka odumegwu ojukwu dịka ụlọ akwụkwọ zụpụtagoro ọtụtụ ndị eji okwu ha agba izu n'obodo ma bụzikwa ndị na-eme ihe obodo na-achọ o kelere ndị isi nọ ugbu a n'ụlọ akwụkwọ ahụ maka ezi ọrụ ha na-alụ iji wee mee ka ụlọ akwụkwọ ahụ bụrụ ọpụrụiche onye n'ọnọdụ dịka onye vice chanselọ bụ ọkammụta Kate Omenụgha kenere onye national prezidenti ahụ maka mwugharị o wugharịrị otu ahụ ma kenekwe mmadụ niile nọ na otu alụminayi ahụ maka ntụnye ha na-atụnye iji wee mee ka mahadum ahụ nọrọ n'ebe ọ nọ n'ugbu a ọ nọkwaziri n'oge ahụ wee gụpụta ọtụtụ ọrụ mahadum ahụ ka ji n'aka n'okwu nke ya onye din school of postgraduate studies bụ ọkammụta moses chendo bụ onye kwuru okwu nke isiokwu ya gbadoro ụkwụ n'ihe gbasatara ọghọm dị na ịba otu nzuzo ma kwukwezie na enweghị uru a na-erite na mmadụ ịba n'otu nzuzo n'ihi na ọ bụ ọnwa erughị eru ka onye ahụ ga-enweta onye chief executive ofisa nke otu Beelord bụ Maazị Linus Williams nọrọ n'okwu nke ya wee kọwara ụmụ akwụkwọ ahụ ka o si wee bido njem ya ma wee ruo ka ọ nọ ugbu a ma dozikwe ha ka ha bido n'oge wee chụwa ụzọ ha ga-eso n'ụwa ọtụtụ ndị ọzọ bụ ndị bịara na mmemme ahụ bụkwazi ndị kwuru okwu n'otu n'otu bụ ndị gụnyere maazị Emmanuel Oko nakwa dọkịnta ọra Okechukwu ya nakwazi kọmrade Ifenna Onyenweeze